ụmụ igbo ekelekwa m unu nke a bụ oge igbo amaka na new african broadcasting network tv new jersey usa aha m ejike okpe igbo ndị ọma ọ ga-adịrị nọ mma aha mbụ glory ngozi chukwu ka mma eze mma anyị ga-ewetara na akụkọ si n'ala igbo na steeti niile nọ n'ala igbo anyị ga-ewetara na akụkọ si anambra steeti ebonyi steeti enugu steeti abia steeti na ebe ọzọkwa ebe ndị Igbo bi ma Imo steeti ma Lagos steeti ma ndị nke bikwa n'obodo oyibo anyị ga-ebido n'ihe mere na Anambra steeti n'izuụka nke gara aga na Anambra steeti gọvanọ Willie Obianọ ewepụtala ụbọchị novemba 16 ka ọ bụrụ ụbọchị ezumike na Anambra steeti iji cheta ọmụmụ Maazị Nnamdi Azikiwe nke chiburu obodo Naijiria Dr. Nnamdi Azikiwe bụ nwaafọ anambara steeti ama ama nke a na-akpọ Zik of Africa ọ bụ onye nyere aka napụta obodo Naijiria n'ọchịchị mkpagbu ndị ọcha na mgbe gara aga gọvanọ Obianọ rịọrọ gọọmenti nke etiti na ọ ga-adị mma ka ewepụta ụbọchị ahụ bụ novemba 16 ka ọ bụrụ ụbọchị a ga na-akwadoro nwa amadi Igbo a bụ Dr. Nnamdi Azikiwe maka ọrụ ọma ọrụrụ n'obodo Naijiria ọ sị na mba ndị nke ọzọ dịka Ghana na Tanzania na ha ewepụtala ụbọchị iji kwanyere ndị niile rụrụ ọrụ mara mma n'obodo ha dịka Kwamnkrumah na Julius Nyerere nke Tanzania ọ sị na ọ ga-adị mma ka Naijiria meekwa otu ahụ iji kwanyere Dr. Nnamdi Azikiwe Ugwu maka ihe ọma niile o mere n'obodo Naijiria tupu ọ nwụọ anyị nụkwara na Anambra steeti na-eme mmemme a na-akpọ 9th and 10th Combined Zik Lecture Series Anniversary nke e mee n'ụlọ mahadum Nnamdi Azikiwe University dị na Ọka onye bụ onyeisi. on the Southeast Governors Forum bụkwa aka na-achị Ebonyi steeti bụ enjinia David Umahi kwuru na ndị aka niile na-achị steeti niile dị n'ala Igbo na akpọ bobo kịta maka ka a ga-esi mee ka na nsogbu kwụsị ịdị n'ala Igbo o kwuru si na ọ ihe na-eweta ndị niile na-achị ala Igbo ka ndị omekome si emebi ala Igbo ma ndị na-atọrọ ndị mmadụ ma ndị na-egbu ndị mmadụ ọ sị na ụbụbọ ha na-akpa ga-eme n'oge na-adịghị anya na ihe a niile ndị ajọ mmadụ na-eme n'ala Igbo ga bịa na nkwadebe ọ nọkwa na ya kene ndị kwadebe maka mmemme eji elota nwa onye achịburu obodo anyị bụ dr nnamdi azikiwe si na dr azikiwe bụ onye ama ama udo na ịhụnanya nke obodo anyị na ịdị n'otu dị na mma ọyọ si ka onye ọbụla na-agba mbọ na-akwalite ihe ga-eme ka ọ na-adịrị ndị igbo mma ya bụ gọvanọ na-achị ebonyi steeti bụ enjinia umahi nwetara onyonyo iji wee kene ya maka mbọ na-agba na etu o si na-achị Ebonyi steeti anyị nọkwara na ndị a na-akpọ Igbo Nsụka United Front mere mmemme maka ịlụta oge a mụrụ Nnamdi Azikiwe emere ya bụ mmemme na Abuja ha nọ na ya bụ mmemme wee lụta ndị niile na-agba mbọ ịfụ n'obodo anyị dị mma onye isi chịburu obodo anyị bụ dr goodluck ebele jonathan nwetara awọd na ya bụ mmemme ndị ọzọ eletakwara na ya mmemme nwetara onyonyo bụ brigadier general buba marwa nke chịburu lagos steeti senator rochas okorocha nke chịburu imo steeti hajia fatima shinkafi bụ minista n'obodo anyị na gọvanọ Yaya Bello nke na-achị Kogi steeti onye isi ya bụ Igbo Nsụka United Front bụ onye Onyeke si Onyeke kwuru na ya bụ mmemme bụ ịlụta mbọ niile Dr. Nnamdi Azikiwe chiburu obodo anyị gbara maka ịfụ n'obodo anyị bi n'udo anyị nụrụ na ya bụ mmemme bụ mmemme a ga na-eme kwa arọ ọ nọkwa na ya wee kene Dr. Nnamdi Azikiwe etu o si wee lụta ndị Nsụka mee na mahadum dị na Nsụka na ebutara na Nsụka ọ sịkwa na o juru ha afọ na Dr. Nnamdi Azikiwe biri na Nsụka bigide na Nsụka ruo ogo ọ nwụrụ akụkọ anyị na n'Enugu steeti bụ na aka akparala ụmụ okorobịa iri na asaa ndị na-eme mpụ na ihe a na-akpọ ịntanetị fraud ụmụaka iri na asaa egidere ha n'enugwu steeti maka ihe ha niile ha na-eme iji na-egwu ndị mmadụ ego onye tụrụ ha mkpọrọ bụ Justice Ibrahim Buba ọ sị na ha ga-aga mkpọrọ otu afọ na ndị nke ya tụrụ mkpọrọ otu afọ nwekwara ike gbara onwe ha ma ha kwụọ ihe dịka nde narị otu n'ime ụmụaka mere ihe ọjọọ a nke aha ya bụ Ọhazurike Kristen nke aha a tụrụ ya mkpọrọ otu afọ si ya na ọ ga-akwụ ụgwọ ihe dịka ọkara nde ihe a bụ ihe ndị EFCC ndị a na-akpọ Economic and Financial Crimes Commission ji na-agbakeri ala ịhụ na ha jidere ndị ọbụla na-eme mpụ ndị na-eme mpụ nke kọmputa na ndị na-eme mpụ na gọọmenti n'ụzọ ọbụla anyị nụkwara n'obodo Abuja na o nwere onye egidere nke na-eme mpụ nke riri ego ndị lara ezumike n'ọrụ ozi anyị si Abuja enweta dịka anyị e si ikwu na-egosi na Justice okong Aban nke Federal High dị na atụgo onye a na-akpọ alhaji rashid maina mkpọrọ maka na o buru ego eji eneta ndị rụrụ ọrụ na civil service obodo anyị anyị nụrụ na atụrụ nwa nwoke a mkpọrọ arọ ịsatọ n'arọ 2012 ka a nwudere nwoke a maka na o buru ego obodo anyị eji eneta ndị niile rụbụrụ ọrụ na gọọmenti etiti ndị otu sineti kpọrọ ya ka ọ bịa zaa azịza maka ebubo eboro ya mana nwoke a jere gbaa ha akwụkwọ n'ụlọ ikpe e mechara nwoke a wee gbafuo ndị polisi ma ndị economic and financial crimes commission a na-achị ya achọ o mechakwara akpọghachi ya obidokwa ọrụ ewenyekwu ya ọkwa a na-akpọ acting director n'ebe ọ na-arụ ọrụ mana a nwudere ya ọzọ n'arọ 2019 bido wee kpebe ya ikpe kpechaa ya ikpe ewetụza ya ka ọ gaa ụlọ mkpọrọ gaa zuru ike n'ebe ahụ akụkọ anyị na-anụ n'Imo steeti bụ na ndị Imo steeti ndị bi na Lagos mere mmemme iji kwado omenala ha na-edukọ n'otu na Lagos steeti ha mere emume a n'ebe a na-akpọ Nigerian Army School of Music nọ na Abati Barracks na Surulere Lagos na mmemme a ha kpọrọ mmemme a udo bụ ọganihu onye na-ebe ahụ kwuru okwu bụ maazi Tony ohakwe o kelere ndị niile bịaranị na mbọ niile ha na-agba iji hụ na udo dị na obodo Imo steeti n'ebe ahụ kwa gọvanọ Imo steeti a na-akpọ Hope ụzọdịmma ziri ozi zigara ndị mere nzukọ a ka ya gwa ha na ha jisie ike bịa ụlọ na oge ekeresimesi ya bịakwanụ hụ ihe ya na ndị ọchịchị ya na-eme n'Imo steeti na ọ bụ eziokwu na e nwere ọgba aghara n'Imo steeti n'oge adịghị anya but na ọgba aghara ahụ na ebe niile adịla ji n'Imo steeti na ụjọ atụkwala ndị Imo steeti laghachiri ọkachakwa ndị bi n'obodo oyibo na ọ ga-adị mma ka ha bịa ụlọ hụkwara ihe ya ga-eme iji mezie obodo ha na ụjọ atụkwala ha maka na aka akparala ndị na-enye nsogbu n'Imo steeti na ekeresimesi a na ọ ga-adị mma n'Imo steeti na udo ga-adị na ụjọ atụla ha ịbịa n'obodo ha ihe a bụ ihe anyị nọrọ n'Imo steeti n'Abuja a sị na onye na-anọchi anya prezidenti nke Amerịka bụ prezidenti Joe Biden bịara abuja onye ahụ bụ secretary of state nke united states a na-akpọ anthony blinken mgbe ọ bịara na abuja ọ bịara nzukọ ndị ecowas n'ebe ahụ ọ gwara ndị naijiria na ọ ga-adị mma ka naijiria gbakerie ala mezie obodo ha na ya kwere nkwa na naijiria na united states ga-arụkọ ọrụ maka na ha kwere na naijiria bụ ndị ga-ebuli afrịka elu ma a sị na naijiria kwụrụ chim nwoke a kwuru na president united states sị na ya ga-eme ọgbakọ a ga-eji kpọta ndị afrịka na ndị ala bekee ka ha jikọọ aka ọnụ rụkọ ọnụ ma ihe a ga-emeji kwado mmepe n'ala afrịka nwoke a bụ anthony blinken ọ sị na ọ bụ eziokwu ụjọ na-atụ ndị afrịka ma ndị obodo oyibo were ihe ihe gbasara ịrụ ọrụ ma ọ bụ ihe ọbụla a ga-emezi n'ala bekee bịa na ụjọ na-atụ ndị afrịka maka nsogbu enwere mgbe mbụ maka ọchịchị mkpagbu nke ndị ọcha mere n'ala afrịka na ịgba ohu nke ha jikwara ndị ojii gbaa ọ sị na ya kwere nkwa na gọọmenti Biden ga-eme ihe ọla ha ga-eme ịhụ na udo ga-adị n'afrịka na ha agaghị arụgbu ndị afrịka ọ bụ ihe anyị nọrọ na abuja n'izuụka gara aga ozi ic new york enweta na-egosi na nwafọ igbo anyị ji ịtụ ọnụ bụ chimamanda ngozi adịiche so na ndị ebulitara elu akpọrọ ọdụm ọba akwụkwọ nke a na-akpọ library lions ndị otu New York Public Library nyere ya ya bụ ọnọdụ oge ha mere mmemme ịlụta ndị niile na-agba mbọ ịkwanite udo na ịpụnanya na ala ụwa o nwekwara ndị ọzọ enyere ya bụ onyinye ha bụ Tina Brown bụ onye briten nke ama ama na-ede akwụkwọ Jonathan letten bụ onye Amerịka amakwa ama na-ede akwụkwọ na maazi Darren Walker bụ onye isi Ford Foundation anyị ga-elota na Chimamanda adịche bụ afọ Igbo nke dere akwụkwọ a na-akpọ Americana Purple Hibiscus Half of the Yellow Sun nakwa Zikora na akwụkwọ ndị ọzọ dị iche iche anyị nụrụ na ndị enyi buru ọnọdụ ọdụm ọba akwụkwọ nke New York Public Library bụ onye chịburu South Africa a na-akpọ Dr. Nelson Mandela Oprah Winfrey nke ama ama n'ihe gbasara ihe onyonyo nke TV Margaret Atwood na Steve Martin anyị na-ekele Chimamanda Ngozi adịche ka o si akwalite ihe gbasara ndị Igbo ozi anyị na-anụkwa na Amerịka bụ na ndị abia steeti ndị si mvosi nọ na ala ngwa local gọọmenti area nọ na steeti na ha gbakeriela ala si na ha ga-akwado ụmụ okorobịa ndị nọ n'obodo ha ha mere nke a ha chịkọrọ otu ndị ga-akụ bọọlụ ha mere ihe a na-akpọ mvosi unity cup tournament ihe a ka ha ji si na ha ga-eji kwalie ụmụ okorobịa niile ndị na-agagharị n'obodo ọkachakwa ndị nke na-enweghị ọrụ na ha ga-eji ya chịkọọ ha ọnụ ha hụ na ha kpaliri ha elu sikwa ebe ahụ nyere ha aka ihe a ga-eji pụ ndụ ndị otu a a na-akpọ ha mvosi forum of north america nke onye isi ha bụ injinia ebere ogbonna na ode akwụkwọ ha bụ maazi geoffrey ụka ebe a na-akụ bọọlụ a ọ bụ na isi ngwa na mvosi onye isi oche ndị na-achịkọta ndị na-akwado bọọlụ ụkwụ a na-akụ ọ bụ high chief celestin Nwoha n'okwu ya ebe ahụ o kelere ndị ndị mvọsi niile ndị nọ n'amerịka ndị na-akwado ihe ọma na obodo ha ọgba ndị ụmụ okorobịa ndị pụtara ịsọmpi egwuregwu a na ha jisi ike n'ihe ha na-eme kwụwa aka ha ọtọ na ebe kwa na ndị isi ndị bọọlụ ndị nke ọzọ ndị ga-abịa ịkpọrọ ha ga-anọkwa ebe ahụ kpọlie ha elu ebe ha ga-akụ gaakwa n'obodo ndị ọzọ ga-akụọ bọọlụ ọ sị ha jisie ike maka na ha mee nke ọma n'ihe gbasara ihe egwuregwu a na a ga-akwalitekwa ha n'ụzọ ndị ọzọ ihe egwuregwu a a ga-akụ ya from November 7th to December 26 na Mvọsị nọ na isi ala ngwa local gọọmentị nọ na Abia steeti nke a maka ịsọmpi egwuregwu football ozi anyị si obodo anyị bụ Nigeria enweta na-egosi na ndị otu Super Eagles of Nigeria na-akwadosi ike maka ije obodo Qatar wee mee ndị obodo anyị obi ụtọ n'oge a ga-asọmpi egwuregwu World Cup Qatar 2022 anyị nụrụ na ndị Super Eagles na ndị Sharks nke Cape Verde sọrọ mpi n'obodo anyị ha nyere onwe ha otu ọkpụ na otu ọkpụ anyị nụkwara na ndị Super Eagles etozugo iso na ndị ga-asọ mpi nke ikpeazụ a ga-eji wepụta mmadụ ise obodo ise ga-anọchite anya afrịka na ya bụ qatar 2022 fifa world cup obodo ndị ọzọ ya na ndị supa eagles ga-eso bụ obodo algeria tunisia cameroon mali ghana egypt senegal morocco na democratic republic of congo anyị nwere olileanya na ndị Super Eagles nke Nigeria ga-eso na ndị ga-eje ya bụ ịsọmpi FIFA World Cup na Qatar n'arọ 2022 ihe anyị nụkwara n'ozi ụka na USA bụ na New Jersey na Clinton New Jersey na o nwere emume emere iji kpọkọọ ndị isi ahịa na ndị ọbụla bụ ndị chọrọ ibido ahịa ndị mere ihe a bụ ndị a na-akpọ otu a na-akpọ Arise African Americans Company ha chịkọtara ndị ojii ndị nọ n'obodo oyibo ka ha bịa mụọ ka esi ere ahịa na ka esi akwalite onwe ha n'ihe gbasara ire ahịa n'ebe ahụ o nwere onye kwuru okwu nke wụ Dr. King bịara ebe ahụ ọ sị na ihe ya e jiri mee emume a bụ ka eji kwado ndị ojii n'ụzọ dị iche iche ma ndị nke nọ na amerika ma ndị nke nọ n'Afrịka ka ha pụta n'igwe baa ihe dịka ahịa nke a na-akpọ biznes n'olu bekee iji kwado onwe ha mekwana onwe ha ka ha hapụ ịbụ ndị nọgharị arịrịa ka ha nwee ihe mgbe mara ụmụ ụmụ ha enwekwu ihe na ọ bụ ka ndị mba ọzọ si eme ọ emere ihe a na novemba 19th ọ ga-arụ ọnụ from novemba 19th to novemba 20th na Clinton, New Jersey nke a bụ ozi anyị ji na obodo USA ndị be anyị ekene dịrị unu etinus nọnyere anyị n'ụbọchị nke tata izu ụka ọzọ anyị na unu ga-anọkọkwa ọ ga-adịrị unu mma igbo ndị ọma ndị iwu unu kwa n'izu ụka ọzọ unu ga-ahụkwa anyị aha m bụ glory ezemma NABN TV inspiring a new generation